m chọrọ ịjụ gị ezinne m tekwu ihe ahụ ọ dịkwa gị mama arụ dịkwa m isi na ahụ dịgo ma arụ dị m oh, oh. onye na-ekwu ngwụrụ ọnụ ya nna anyị keke n'ife keke n'ife ka ife meenụ ọ gịnị ime kemgbe iji bata nnọọ ịtọ na nhichalị nhichalị onye ya ya hmm. ihe dị ihe anụnwa ka ihe na-emenụ kemgbe ka ị nọ nnọọ na ehichali nnọọ ka ife meenụ papa papa ọ gịnị mere ebelebe otu akwa n'isi ze eme gwani gwani gwani gwani a mama arodem marodekwa m Adachukwu ụlọ akwụkwọ alụ n'ụlọ ụka anyị ha si na otu tam n'ime ya bụ narị naira puku narị naira iri atọ na iri abụọ maka otu tam nke kacha njọ bụ na n'ihi akwụkwọ tam na-ata akwụkodo ya ọnụ pụtara narị naira iri iteghete puku narị naira iri iteghete na iri isii ebe na onye ọbụla na-emere one ahụ ama ngụ n'ụlọ akwụkwọ ahụ ewo ewo ewo ewo ewo chineke ikpeze ntọ mbụ na mbụ anyị niile nụ ya bụrụ na ọ bụzi n'ụlọ akwụkwọ ndị na-enweghị ego nụ ego anyị efuo nụ n'ọhịa ah! ya bụrụ na ụlọ akwụkwọ abụghị maka ụmụ ogbenye ị ma na nke kacha ewute m bụ na ejere m fada na-abụ chi na-efu n'ụtụtụ ka vam na-eru n'ụlọ ụka na-eche na-eche e. ma ọ bụ ozigo mmadụ ka a bịa kpọọ m e. mana ejere na fada na-aya enwe m kati ọ kwarụ katis m isi bụ onye si mmụ na ụlọ akwụkwọ abụzi ụlọ akwụkwọ ndị ogbenye na ụlọ akwụkwọ ndị ji ego ụlọ akwụkwọ ndị eh, ogbenye eh. kati mepere ọnụ obu n'isi wee si gị na ụlọ akwụkwọ mụ na gị na ndị ogbenye nọ n'obodo a so wee tụọ ego ee eh, tụọ ego wee kwụọ ka kati ee kati wee mekpọọ ndị ya si na ọ bụrụ ụlọ akwụkwọ ndị na-ejiri ego asị m kati kati katikist kedu fada kpọrọ m fada ọ sị na fada anụ ya. fada achọzi ka mụ na ya fụ ọmịgo anyị chọchọrọ chọọ amịgo ha anyị chọchọrọ chọọ ikpe eze ntọ ofu mpekere na nwere nga erere nya wuru ego nye ha na ya dị mma ya dịkwu ya rụọ ọrụ ọkwa agwa nga agwa ọkwa nsị ka anyị jiri nwe achọ m ịkọ m ọnụ ebe achọkwa m ịta ụta atara m ụta ka ị na-akọrọ m na-ata m ụta ị na-ekwu ịgafere osimiri naija iwere bịafụ nke ụmụ ogbenye na-ata ahụfụ bịafụ nke ụmụ ogbenye na-ata ahụfụ fada ebu na ụgbọala ka ọ na-agba na fada nke ha na-agba ụgbọelu ụgbọelu ka ha na-agba nna ị hapụkere ndị ụgbọelu anọ maka ịkwụọ nke dị anyị n'ọbụ ọkpa ị na-akọ nke ndị na-asị ka hapụ ha ọ ha nwanyụrụ ihe na-esinụ ndị ahụ bụ ha nyụrụ ihe na-esinụ maka nwa nke nọ n'ime ụlọ gwara nke nọ n'ahịa na-azụ ndịda ngịga ọ bata ọ bụrụ na ọ bụ ihe ndị ahụ na-eme fada ya ya amụta ụdị ya maka ama na fada ya dị ezigbo mmadụ ama na ezigbo mmadụ onye amụta ụdị ya mana ndị nke anụ ichekwa efu ha anaghị agba ụgbọelu ma ị na efu ndị na-akpụ ọhụ ala ndị na-eji ike na na were na-eje n'anya bụ n'ụka ndị ya kpa mkpa akwụ kpa mkpa akị kpa ji ede ghọọ ube ghọọ ọka ghọọ aka ebo mee ihe niile ele ya n'anya ka eje kwuo otu ụzọ n'ụzọ iri akwụchakwa ya a na-akpa na nwoke were rụọ na akwụ na akwa rụra bụ nnekwu na akwụ ụmụ ogbenye ya lọ nrụ ije ogbenye ọ na-ata anya ehi ogbenye na-eje ga ahụ na ọmụ ihe na-eme ya n'isi ha na papa mama unu echegbuzina onwe unu ma ya gaa n'ụlọ akwụkwọ a ma ya gara na ya anyị abụrịrị mmadụ ụlọ akwụkwọ ndị ọzọ dịkwa anyị eje ebe a